wr Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa na-ezukọ n'ụbọchị taa ebiala nwanne m nwoke nwanne m nwanyị, eji m obi ụtọ na-anabata gị na ohere ọma ọzọ nke Chineke nyeworo anyị iji tụgharịa uche na ihe ndị ahụ nke na-emekọta anyị nke ka nke ọbụna n'oge dị ka nke a ma ana m arịọ amara Chineke ka ọ dịrị anyị niile ma ezinụlọ anyị ma ndị ikwu ma ndị ibe ka mara nke Chineke dịrị anyị niile n'ụbọchị taa achọrọ m ka anyị were ngalaba nke isiokwu ahụ anyị malitere nke bụ ọ bụrụ na ọnọdụ anyị agbanweghị rue ọnwa isii taa na ihe ndị a niile onye mụ na ya na-atụgharị uche olee otu agbata anyị na Chineke si wee dị olee otu agbata anyị na Chineke dị nke a bụ isiokwu anyị n'ụbọchị taa n'ihe ndị a niile olee otu agbata anyị na Chineke dị m na-achọ ịmata n'ọnọdụ dị ka nke a ebe anyị na-enweghị ike ime ihe ọ bụla dị ka a na-esi eme ya mbụ ebe anyị na-enweghị ike ịga ebe anyị chọrọ ịga ma dị ka ọnọdụ nke anyị nwetara onwe anyị n'oge dị ka nke a onye ọ bụla nọ n'ime ụlọ a na-achọ otu anyị ga-esi wee bụrụ ndị ga-achọta ogbugbo nye nramahụ a nke mere ka onye ukwu na onye nta bụrụ onye bara ụlọ anyị aghaghị ba n'ụlọ anyị aghaghị rubere ndị na-achị achị isi n'ihi na Chineke si anyị rubere ndị ọchịchị isi otu ọbụla. ọchịchị ahụ si baa n'isi Chineke si anyị rubere ha isi asị anyị baa n'ime ụlọ wee mkpachapụ anya ka nramahụ a ghara irute anyị matakwa na ige ntị dị mma karịa ịchụ àjà ndị nzuzu dịka akwụkwọ nsọ mere ka anyị wee mata dịka m meworo ka anyị mata n'ụbọchị ndị gara aga echera m na ohere a bụ ezigbo ohere nke anyị ga-eji wee jikọọ onwe anyị bekue Chineke akwa rịọ ya arịrịọ n'obi dị umeala nwee nchegharị nke obi n'ihi na Chineke na-ahụzu anyị Chineke na-ahụkwa ime obi anyị ọ maara ihe anyị na-eche na mgbe niile ọ bụla ọ dịghị ihe gbara Chineke anyagharị anyị enwekwa ike izukọ n'ụlọ nzukọ anyị dị iche iche dị ka ụmụnna n'ime Kraịst ọ bụkwara na ile anya nke ọma ị ga-achọpụta sị na ihe ụfọdụ n'ime ndị nlekọta nke nzukọ nke Chineke ji aha Chineke na-eme n'ụlọ nzukọ dị iche iche abụghị ihe kwesịrị ige ege ma kpawa ya onye ga-amaara ihe iwe Chineke ji wee dị ọkụ n'ihi na ọ bụ otu a ka mụ onwe m si na-ahụ ya na iwe Chineke dị ọkụ megide ụwa ọ dịkwanụ mgbe Chineke ga-agbachi nkịtị ụwa nke o kere a na-ala n'iyi ụmụ mmadụ anọ na nhụju anya mgbe niile ọ dịghị otu o si amasị onye kere anyị a na-emebi ihe niile nke Chineke ji aka ya nhazie imekwanụ ka ndụ dịrị mụ na gị mfe n'ihi na ịtụ egwu Chineke adịkwaghị n'ime anyị ndị elere anya ka ha duzie anyị ụzọ bụkwa ndị na-eme ka anyị kpafue m na-ajụ gị onye mụ na ya na-atụgharị uche gịnị ka iji ohere a na-eme gịnị ka mụ onwe m ji ohere a na-eme biko kama ịnọ n'ụlọ na-akpa nkata otu m ga-esi wee laa ezinụlọ mmadụ ibe m n'iyi n'ịgakwuru ha n'etiti abalị ịgakwuru ha n'ehihie mgbe na ọ dịghị onye dị nso iche otu m si egbuka ụlọ mmadụ ka m wee nwee ike rijuo afọ ọ bụ ezie na ụkọ dị ọ bụ ezie na anyị nọ na nramahụ ọ bụ na ị cheghị na echiche anyị bụrụ nke gbagọrọ agbagọ n'oge dị ka nke a na ọ ga-eme ka anyị nọ ọdụ n'ime nramahụ a olee nke kara anyị mma ọ bụ ibi ndụ na ịkpa agwa nke ga-eme ka anyị nọ ọdụ na nramahụ a ka ọ bụ ịbịakwuru Chineke rịọ ya si ya biko gbaghara na ndị anyị meworo eme si ya Jehova ka iwe gị dị ọkụ jụọ n'ebe ụmụ gị nọ olee nke kara anyị mma gị onye mụ na ya na-atụgharị uche amakwanụ m ihe ọzọ anyị kwesịrị ime na-abụghị iweda onwe anyị ala matakwanụ ma anyị ga-anata amara n'aka Chineke n'ihi na ọ bụ Chineke nke nwere ọmịiko onye nwere ntachi obi onye hụrụ mụ na gị n'anya o kwesịghị ka anyị nọgide n'ime ihe ọjọọ n'ihi na akparamagwa ndị a a na-ahụ a na-anụ na-eme na gburugburu anyị n'ụwa niile n'ihi ọnọdụ a pụrụ ime ka anyị nọ ọdụ n'ọnọdụ dị ka nke a biko ana m arịọ gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ka anyị bịakute Chineke ka anyị chee Chineke iru n'akwụkwọ Amos isi ise amaokwu nke anọ Chineke si anyị chee m iru ka unu wee dị ndụ otu a ka Jehova kwuru ka anyị chee Chineke iru ka anyị wee dị ndụ ọ bụ ya kpatara site na mgbe ruo na mgbe ha na m akpọtụrụ anyị na-echetara anyị ọ dị mkpa ọ dị iche onwe gị n'iru Chineke ụbọchị niile ka Chineke mara n'ezie na ọ dị ihe nke o kwesịrị ime n'ime ndụ gị ọ bụkwara na ị nọọ ya ọha anya ọ ga-esi aṅaa mee ihe ndị a ọ bụkwanụ ụzọ ahụ nke anyị chere bụ ụzọ kachasị mma nke anyị chepụtara n'onwe anyị mere anyị ji na-anọ na nramahụ mgbe niile ịhụnanụ ya n'oge dị ka nke a okpukperechi anyị na-ekpere Chineke abụghị n'ezi obi ọ bụrụ na ihe niile na-akpọku Chineke bụ ndị obi ha dị ọcha ị chere na a ga-enwe ụdị nramahụ a ma anyị na Chineke nọ n'udo ọ bụ n'ihi na anyị na Chineke anọ n'udo a nakwa m ajụ mgbe niile ọ dịghị onye ọ bụla nke ihe a na-echikụbeghị ahụ ya ka m ji na-arịọ gị nwanne m nwoke nwanne m nwaanyị n'ụbọchị taa biko ka anyị nwee mgbanwe nke mmụọ anyị kama itinye onwe anyị n'ọnọdụ ahụ nke anyị ga-ala ndị mmadụ n'iyi ndị ahụ asị anyị na ha baa ụlọ olee mgbe a kpara ihe ndị a ị chọrọ ịnara olee mgbe akpara ihe ndị a iji na-egbu mmadụ olee mgbe a kpara ihe ndị a o ji bụrụ ebe ọ bụla ị gara ọ bụghị naanị na-asịghị ihe ha ji ị na-asịa ha gị bibie nwa ha bibie nwaanyị ha biko ka anyị chee echiche n'oge dị ka nke a ka anyị nwee ike chee echiche ka anyị na Chineke anyị nwetụkwanụ ngụzi ma ọ bụghị ya ọnọdụ a pụrụ ịkarị otu anyị na-ahụ ya n'ụbọchị taa biko mgbe ị na-atụgharị uche n'okwu ndị a ana m arịọ amara nke onye nwe m na ikike nke mmụọ nsọ ka o duzie gị ụzọ mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ndụmọdụ a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 070 63637224 070 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot awrnigeria at yaho dot com maọbụ awrnigeria at gmail com mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo anyị ga-anọ nwayọọ mgbe ndị ọbụla abụ ga-ewetara anyị abụ nke pụrụ iche ma nabatakwa n'ekpere onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke thee. anyị ji obi ụtọ na-ekele ndị Seventh Day Adventist Church Choir ụmụọka ya Aba Township unu emela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka Chineke nye unu ịhụnanya na ogologo ndụ wee tụkwasị ya ahụike n'aha Jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ana m asị udo dịrị unu ndị Igbo ọma na-ege ntị ọ dị isiokwu m chọrọ ka anyị leba anya na oge dịka mgba nke a bụ isiokwu nke si akụ na ụba ọbụchi akụ na ụba ha bụchi anyị lee anya n'akwụkwọ nsọ anyị ga-ịhụ ihe ize ndụ nke dị n'ịchọ akụ chọọ ya chọsie ya ike gịnị bụ ihe ize ndụ ahụ akwụkwọ nsọ si ịhụnanya nke ego bụ mgbọrọgwụ nke ihe ọjọọ akwụkwọ nsọ asịghị na akụ jọrọ njọ ọ sịghị na ụba jọrọ njọ kama oleghị obi iji na-achọ ya iji ya dochie n'ọnọdụ chineke iji ya mee ka ọ gha bụrụ ihe gị niile otu aka ahụ echefula na akwụkwọ ilu ose na akụ na-enye mkpuchi ma amamihe na-enye mkpuchi nyekwa ndụ n'ihi ya gị ezi onye Igbo na-ege ntị adụọ m gị ọdụ ọ ka mma na ị chọrọ amamihe n'ihi na akwụkwọ nsọ si ịtụ egwu Jehova bụ mmalite nke amamihe ya si ihe ọmụma nke onye nsọ bụ nghọta gịnị bụ ihe akwụkwọ nsọ na-eme ka anyị mara gbasara akụ mgbe Jizọs mechara baptizim ekwensu nwa ya ọnwụnwa ihe isi mbụ ekwensu jiri chie ya n'ihu bụ ihe gbasara ọnọdụ afọ ọ bụ ihe gbasara akụ nke ụwa otu esi eriju afọ otu esi enwezu ụwa niile ịhụla ya ewere ya na-achọ ibufe uche mmadụ n'ebe chineke nọ maka anyị ghara ichefu na akwụkwọ nsọ na akwụkwọ bụ ọma isi ohu na anọ mere ka anyị maa na jehova nwe ụwa n'uju ya elu ụwa dum mmadụ bi na ihe niile bi n'ime ya nke bụ akụ niile nọ n'ụwa ihe niile dị n'ụwa dị chineke n'aka mee echefula na ihe a nke ekwensu na-achọ iji imegharị mmadụ anya ọ bụ ihe chineke nyere mmadụ site n'okike nke ụwa na ogige iden mgbe ọ sị ha ihe niile ndị a nọ n'okpuru unu gị ezi onye igbo na-ege ntị achọrọ m ime ka ma na akwụkwọ jemes si mbụ amaokwu nke iri na asaa asị n'ezi onyinye ọbụla gị nke dị ọcha nke zuru oke nke dịkwa mma si n'eluigwe bịa nke bụ akụ na ụba gị ihe nweta gị niile o si n'aka chineke bịa echefukwala na chineke gwara abraham n'akwụkwọ jenesis si ya na agaje m ịgọzi gị abraham bụrụkwa ngọzi akụ chineke nyere gị ọ dị ihe chineke chọrọ n'aka gị ka e site na akụ na ụba ahụ nye ya otuto ọ bụghị ka esite na akụnụba ahụ kpagbuo ndị ọzọ mgbe chineke gọziri gị ọ na-ele anya ka ị bụrụ ngọzi dị ka ọ gwara ya ri ebraham ma gịnị ka a na-ahụ n'ụbọchị taa mgbe mmadụ nwetara akụ mfuli elu abịa mgbe mmadụ nwetara akụ ya echefu ụmụ mgbei mgbe mmadụ nwetara akụ ya chọọ ndị ọ ga-iji ya zọgide ma echefula na chineke anyị enyeghị akụ ndị a ka ị were ya megide onye ọ bụla gị achọrọ m ka anyị lee anya n'akwụkwọ ihe e mere n'ụbọchị ndị eze isi nke ise gị gụchaa site na amaokwu nke mbụ ya ruo na ọgwụgwụ ya mgbe chineke mere ka okwu ya pụta ìhè nke jizọs kwuru sị agaje m ime ka ndị etinyere ahụ laa na agaje m izipụ ndị nọ n'ụlọ mkpọrọ agaje m ikwusa ọrịra gwa ndị a dọtara n'agha chineke mee ka ọ pụta ìhè mgbe o siri babilon kpọghachi ụmụ israel iwuzi na iwugharị jerusalem gịnị ka a hụrụ mgbe e rutere n'ebe ahụ a bịara hụ na ndị nwere akụ gachọziri ka emee ka ụmụ ogbenye ya ghọọkwa ohu n'etiti ụmụnna ha jizọs bịara ime ka anyị si n'ohu nwere onwe anyị ohu nke mmehie onwe onye mere ka ọ bụrụ ohu n'ihi inwere akụ n'ihi chineke gọziri gị site n'akụ chetakwa nke ọma na akwụkwọ nsọ si na ngọzi nke chineke anaghị akwa ya ọta ihe ilu anaghị esi n'ime ya pụta mgbe ahụ chineke gọziri gị gị were akụ na ụba nke chineke gọziri gị nara nwa ogbenye ihe ya kpee ikpe na-ezighị ezi mee ọtụtụ ihe ọjọọ dị iche iche echefula n'otu ụbọchị na onye ahụ nwekwa akụ ahụ gaji ịjụ gị ajụjụ ọ dị otu nwoke jizọs kọrọ akụkọ ya n'akwụkwọ nsọ nke ọ sị na mgbe ọ bịara rụchaa ubi ya ya sị aga m akwatu ọba m wugharịa ha ka m wee sị afọ m enweela ihe m ga-eri ọtụtụ afọ gịnị mere akwụsịsị nsọ si n'abalị ahụ ka a kụrụ ya aka gị onye na-enweghị uche n'abalị a ka a chọrọ mkpụrụ obi gị uru gịnị ka ọ ga-eba n'abalị ahụ ka ọ nwụrụ jizọs sị mụ na gị uru gịnị ka ọ ga-abara anyị ma anyị ritecha ụwa niile n'uru wee tụfuo ndụ anyị anyị nwere ike iji akụ gbanwere ndụ anyị ekwela ka akụ chineke jiri gọzie gị bụrụ gị chi ekwela ka akụ chineke jiri gọzie gị bụrụ ihe ị ga-eji kpagbuo ndị ogbenye n'akwụkwọ ihe mere n'ụbọchị ndị eze nke abụọ isi nke ohu na atọ amaokwu nke iri ya ruo na nke iri na otu ndị Izrel were akụ na ụba ha na-azụ ụmụ nwanne ha ka ha ghọrọ ha ohu na-anasị ndị mmadụ ihe n'ike ma ekele dịrị Chineke na mgbe uru Chineke bụ Nehemaya kpọrọ oku ha kọtara onwe ha oku ahụ Nehemaya kpọrọ ha kọta onwe ha ka mụ onwe m na-akpọkwa n'ụbọchị taa gị onye jiri akụ mere chi akụ anaghị azọpụta gị onye jiri akụ mere chi akwụkwọ osisi akụ mmebi iwu anaghị aba uru n'ụbọchị nrubiga oke nke iwe Chineke ụwa were akụ kpọrọ chi ka anyị onwe anyị ndị maara na Chineke anyị na-adị ndụ ghara iji ya kpọrọ chi na-arịọ gị gị onye nke Chineke na-ege ntị ọ bụrụ na Chineke gọziri gị nye Chineke otuto n'ime ya leta ndị na-enweghị di leta ụmụ ogbenye leta ndị ọbịa emegbula onye na-adịghị ihe o mere ana m arịọ gị mgbe ị na-eme ya Chineke ga-etụkwasịkwuru gị akụ dị ka ọsị Abraham agaje m egozi gị bụrụkwa ngozi ebe ọ bụla ga nọ na-ege ntị okwu a bụrụ ngọzi ọ ga-adịrị gị mma n'aha Jizọs onye mgbasa ozi o nwere agụ ụwa n'ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa na-echekwutara anyị na ife Chineke na inwe ogologo ntachi obi n'ime Kraịst bụ ihe kachasị mma anyị ga-agbalị na-eso nzọmụkwụ Joshua onye si n'ime akwụkwọ nsọ mụ na ezinụlọ m ga-etoje ka anyị gbalịa na-etoje ka anyị gbalịa na-ejije akpịrị anyị ka anyị bụrụ ndị ga na-asị ee na ee mgbe o kwesịrị ka anyị bụrụ ndị ga na-asị ee na ee mgbe o kwesịrị chineke ga na-agba anyị ume ma anyị nye ya ohere n'ime ndụ anyị imeela onye mgbasa ozi anyị na-asị ka ịhụnanya chineke na amara ya bara gị na gị ụba n'aha jizọs amen unu anụla ozi unu ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu ozi nke nzọpụta ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo com at yaho maọbụ arnigiria at gmail com at gmail com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 -63 -63 070 -63 -63 -7224. 63637224 mara na ị nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen ka anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa woo!